akwụkwọ ozi nke abụọ nke Jọn okenye na-edegara nwaanyị nwe mmadụ bụ onye arọpụtaworo akwụkwọ ya na ụmụ ya ndị m onwe m na-ahụ n'anya n'eziokwu ọ bụghịkwa naanị m onwe m kama ọ bụkwa ndị niile ndị maworo eziokwu ahụ n'ihi eziokwu ahụ nke na-anọgide n'ime anyị ọ ga-adịnyekwara anyị ruo mgbe ebighị ebi amara ebere udo ga-adịnyere anyị site n'ebe Chineke bụ nna anyị nọ sitekwa n'ebe Jizọs Kraịst nọ bụ ọkpara nke nna anyị n'ime eziokwu na ịhụnanya ana m aṅụrị ọṅụ nke ukwuu na ahụwo m ụfọdụ n'etiti ụmụ gị ka ha na-ejegharị n'ime eziokwu dịka anyị natara ihe e nyere n'iwu n'aka nna anyị ana m arịọkwa gị ugbu a nwaanyị nwe mmadụ ọ bụghị dị ka a ga-asị na ana m edegara gị ihe ọhụụ e nyere n'iwu n'akwụkwọ kama ọ bụ nke anyị nwere site na mbụ ka anyị hụrịta onwe anyị n'anya ịhụnanya ahụ bụkwa nke a ka anyị na-ejegharị dịka ihe niile o nyere n'iwu si dị ihe ahụ e nyere n'iwu bụ nke a dịka unu nụrụ site na mbụ ka unu na-ejegharị n'ime ya n'ihi na ọtụtụ ndị nduhie apụwo baa n'ime ụwa bụ ndị na-adịghị ekwupụta na Jizọs Kraịst na-abịa anụ arụ nke a bụ onye nduhie ahụ na onye ahụ na-emegide Kraịst na onwe unu anya ka unu wee ghara ịla ọlụ anyị lụrụ n'iyi kama ka unu wee nata ụgwọ ọrụ zuru ezu onye ọbụla nke na-aga n'iru nke na-adịghị anọgidekwa n'ime ozizi nke kraịst anyị o nweghị chineke onye na-anọgide n'ime ozizi ahụ onye ahụ nwere nna ahụ ya na ọkpara ya ọ bụrụ na onye ọbụla abịakute unu ma o wetaghị ozizi a unu akpọbatala ya n'ụlọ unu asịkwala ya biri nke ọma n'ihi na onye na-asị ya biri nke ọma na-eso ya n'inwekọ ọlụ ya niile nke bụ ajọ ọlụ ebe m nwere ọtụtụ ihe idegara unu n'akwụkwọ ezubeghị m iwere akwụkwọ na ink dee ha kama ana m ele anya na m ga-abịara unu arụ werekwa ọnụ gwa unu okwu ka e wee mezuo ọṅụ unu ụmụ nwanna gị nwanyị bụ onye arọpụtaworo na-ekele gị